mkpughe ekpughere Jọn onye ọka n'ihe nke Chineke mkpughe isi nke mbụ mkpughe nke Jizọs Kraịst nke Chineke nyere ya igosi ndị oru ya bụ ihe na-aghaghị ịpụta n'isi nso o wee site n'aka mmụọ ozi ya ziga wee gosi Jọn oru ya onye gbara àmà nke okwu Chineke na nke àmà Jizọs Kraịst ka ra bụ ihe ọ ngọzi na-adịrị onye na-agụ na ndị na-anụ okwu niile nke amụma nke a ndị na-edebekwa ihe niile e dewuru n'ime ya n'ihi na oge ahụ dị nso Jọn na-edegara nzukọ Kraịst asaa nke dị na Esia akwụkwọ amara dịrị unu ya na udo nke si n'aka onye ahụ pụta bụ onye na-adị adị onye dịkwarị onye na-abịakwa nke sikwa n'aka mmụọ asaa ahụ pụta bụ ndị nọ n'iru oche eze ya nke sikwa n'aka Jizọs Kraịst pụta onye bụ onye àmà kwesịrị ntụkwasị obi onye buru ụzọ mụ n'etiti ndị nwụrụ anwụ bụrụkwa onye isi nke ndị eze ụwa onye ahụ nke na-ahụ anyị n'anya onye tọpụkwara anyị na mmehie niile anyị n'ime ọbara ya o wee mee ka anyị bụrụ alaeze ndị nchụàja nye Chineke na nna nke ya ọ bụ ya ka otuto niile na ike niile dịrị ruo mgbe niile bi ebi amen lee ọ na-abịa ya na igwe ojii anya niile ọbụla ga-ahụzukwa ya ndị ahụ ga-ahụkwa ya bụ ndị mara ya ube ebo niile nke ụwa ga-etikwara ya aka n'obi ee amen mụ onwe m bụ alfa ahụ na omega ahụ ka onye nwanyị Chineke kwuru bụ onye na-adị adị onye dịkwa dịkwarị onye na-abịakwa onye pụrụ ime ihe niile mụ onwe m bụ Jọn nwanna unu na onye na-eso unu nwekọọ mkpagbu n'ala eze na ntachi obi nke dị n'ime Jizọs e mere ka m nọọ n'agwaetiti ahụ nke a na-akpọ Patmos n'ihi okwu Chineke na ama Jizọs emere ka m nọ n'ime mmụọ nsọ n'ụbọchị onye nwanyị, m wee nụ otu oke olu n'azụ m dịka nke opi ka ọ na-asị ihe ị na-ele anya dee ya n'akwụkwọ zigakwara nzukọ Kraịst asaa ndị a zigara Efesọs zigakwara Smona zigakwara Pagamon zigakwara Taiteria zigakwara Sadis zigakwara Filadelfia zigakwara Laodicea. m wee chigharịa ile olu ahụ nke na-akpanyere m ụka mgbe m chigharịsịrị wee hụ ihe ịdọba oriọna asaa nke eji ọlaedo mee n'etiti ihe ịdọba oriọna asaa ahụ ahụkwara m otu onye yiri nwa nke mmadụ onye na-eyi uwe nke ruru n'ụkwụ ala ewere ụkwa ahịa okike nke ọlaedo kee n'obi ya gburugburu isi ya na agiri isi ya dịkwa ọcha dịka ajị anụ ọcha dịka sno anya ya abụọ dịkwa ka ire ọkụ ụkwụ ya abụọ dịkwa ka ọla akwọchapụrụ ka o gbupụ dịka gasị na erere yari n'oke ọkụ olu ya dịkwa ka olu ọtụtụ mmiri o nwekwara kpakpando asaa n'aka nri ya mma agha dị nkọ nke nwere iru abụọ na-esikwa n'ọnụ ya pụta iru ya dịkwa ka anyanwụ na-amụ n'ike ya mgbe m hụrụ ya mgbe e daa n'ala n'ụkwụ ya dịka onye nwere anwụ o wee bịakwasị m aka ya sị atụla egwu mụ onwe m bụ onye mbụ na onye ikpeazụ bụrụkwa onye ahụ na-adị ndụ aghọkwara m onye nwụrụ anwụ ma lee ana m adị ndụ ruo mgbe niile ebighị ebi enwekwara m mkpịsị ugodi niile nke ọnwụ na nke Hedis ya mere dee ihe niile ị hụrụ n'akwụkwọ ha na ihe nke na-adị adị na ihe niile nke gaji pụta mgbe ihe ndị a gasịrị ihe omimi nke kpakpando asaa ahụ nke ị hụrụ n'aka nri m na ihe ịdọba oriọna asaa ahụ nke eji edo mee kpakpando asaa ahụ bụ ndị mmụọ ozi nke nzukọ kraịst asaa ahụ ihe ịdọba oriọna asaa ahụ bụkwa nzukọ kraịst asaa